other people and shoot them. No. So what we did is we had time to rest, time to play, time to read. In this Jenolan, in this compulsory sit at home, everybody should keep herself busy. Keep busy. Keep yourself busy. Don't allow this sit at home to weigh you down. Change activities. play with your family. Enjoy. Have good time. Obasine, ne, obasine, ne, ne, ị na-ezukọrọ ibe, ka ị na-ezukọrọ ibe eji ime pantị, pantị ụmụazị. ọkwụ ya o nekwa ebe anyị nwetara onwe anyị ka anyị ṅụgodi vitamin c ihe a bụ vitamin c ọ dị na mkpụrụ ọgwụ itinye mmiri mmiri ọkụ na ede adị anyị ọbịago ọ na-akwọbụ anụ neni ọ na-akwọbụ anụ ka ebido tara ọbasi nee nee anya na-eji esi ofe nsala maka ọ na-ejikwa ọ na ya anya a na-esie esichekwa enye ya wụya na bọket ya tie isi kpuchie blanket gbuo onye akwa inhelu ọnya ọ na onyanwa ọbasi nee nee. coronavirus or no coronavirus anyị ga na-agba asị na-alachi aka na-ebi ndụ enwere anyị ga na-eme maka ọjọ maka ọjọ korona or no korona anyị ga na-ebi iwe na-alachi aka n'ofia anyị adachi ụjọ n'osheki unu aghasazina ihe ahụ ụmụazị unu aghasazina ya

ọbasi nee nee unu aghasazi n'ime a unu aghasazi ya mmetikwa unu iwe ụmụazị fada anụkwa ntị o agbagola enu oche agbagola enu tebụl aghasa nke aghasa nke na gịnịkwa kịta ka ị tiela ose ebere m ose na iru a na-akpọ ose ahụ na-adụrụ adụ Trabịa ndị Igbo na-akpọ ose eji esiri asị na-adụrụ adụ ụlọ tatashi tatashi Igbo na-akpọ ya tatashi ka iji m ose ose mmiri ose mmiri fresh pepper fresh pepper mana o nwere na abalị ọbasi ọbasi ọbasi ọbasi nne vitamin c ọ dị na mkpụrụ dissolve na hot water na-aṅụ ọ na-enyekwa aka o ihe iwe anara enye aka ihe ọbụla dị atiarit mmebie sie mmiri ọkụ nri agbakwanụ ndị be anyị ndị anyị gbakọtakwa isi ewu doro na na friza bọsi ịchọkwa ebufute ọbụrịtago pepe sup nke bụzikwa chikin ọzọkwa anyị atachasịba ncha anyị edebe n'eti oke nwa n'ekwe na anụ n'ọjago ike kwụrụ ebe a dadi anyị gbuo mmadụ ebe jenu were anụ taba oke nwa kọmputa ahụ ezugo ya arapụ kọmputa ka o zuo ike tizi ụtụtụ nnọkwa be ka ịmụ kaikai ịṅụlụ karị karị welu na anụ tara na ụmụazị unu na-agbazila anụ ịṅụlụ karị karị anụ nke a amakakwa na olili amaka ma abụ onye weta enu compulsory holiday bịakwanụ ka unu tawa anụ ụmụazị amakwa m nke unu na-agbaziri anyị ụsọ n'eziọdụọkwa m ka ọ dụ ọkụ ọfụma mbụ anụ enwere nwa ome ọdụ ezigbo ọkụ ụmụala asị si dibe ihe dị ọkụ na disi eh? ọnwa omume ọdụ ọkụ ọ na-afụ jawụ jawụ jawụ jawụ a na-eri ya enwegodi ihe dị ya na ogbuche enye Mana yale ni mai jo kumba. Mba anara ma ataki. Anara ma ataki. Anara ma ataki ya we mo bele na ataki. Ele tete wanna. Okwanda mu mazi me kura biata. Atuma munta. Ada bi e ba ya to oke. Aya agbapu anya agbawo. Sita menyo ka menyo TV ahụ. Ngwa menyo na chomu ọ dịkwa ka mma eje nwa ọmụkwa ya maka ọ si nnọọ nwere n'afọ ọkụ onwegodi ibe ji ya ugbu bụ n'etie Daddy. Obassinã, né? Obassinã, né? Né, Obassinã. Obassinã, né? Obassinã, né? Né, né? Mami! Vinho é bom, Vitor. ka ewu na-emebiebe ahụ iru egote na ka eji akpali amụ makwa ego na o hmm? dịchi ka nna arụrụ adaobi bịa nye aka ka i soro wee kwakwọ ya ahụ na ụgbọelu e ebe ọ dị ya god ma na ịlụchara ọla n'elu enwe e ọrụ enyi ego lụọ n'elu adaobi lụchala ya ibuchọ na ịlụ alụkwa ọsọ unu agwara ata nụ ntaba anụ m shọ ntakpọ ya sọsọ ọsọ unu nọlụ na-ajụ ọsọ unu na-ajụ não oke nwa ịchọkwa ịta anyị oke nwa ịtago ofufe Computer. Computer. You took a crap.